ntọ asị bụ ụwa mmee ụwa mmee ụwa nyọọ asị m ụwa mmee otu a ka m si ụwa dịba ụmụ ibe ekene m ụnụ e, ụmụ ibe ekene m ụnụ na anyị ndị ndozi ọdịnala igbo anyị nwabụ ndị kwere n'ihe otu kwuru anyị nwasị na igbo ga-apụkwa ndụ ọzọ ọ anyị nwa kwurie enwere ndị ọzọ kwuru ihu na-agwa anyị enwere ndị ọzọ si n'Igbo ọmaka ndị mmadụ na-ama tịkatịkatịkatịka nkịta maka na ndozi ọdịnala pụtasịrị onye ọbụla na-amasị tịkatịkatịkatịkatịkọ ndị ndozi ọdịnala apụta ka onye ụjọ ga-ekweje na vileji asị ya na-eme omenala Igbo nwanne agụba ndozi ọdịnala kedu onye ụjọ ga-ekwepụtara Facebook si na ya na-eme omenala Igbo onye who akịka akịta ndị mmadụ na-agazi na redio na naijiria na-ekwu maka ọdịnala igbo maka na ndị ndozi ọdịnala pụtara nwanne jee ka oyi oyi maghị ihe anyị mere gị ị maghị ihe anyị mere ụnụ we have free you from bondage ụnụ amaghị ihe ndị ụka plan ime ụnụ ị don't even know ụnụ amaghị ihe anyị mere interrupt ịma ihe anyị mere interrupt ịmadị plan ịmadị plan na anyị nwa amadị plan anyị plan nọ dị ya bifọ bikos anyị ma ihe a chọrọ ime anyị ma ihe a chọrọ ime but we interrupted it but na afọ ya na hey maka ya na-ekwuru biafra biafra na ịmaha ihe anyị mere you don't know what we have done mana a sị na ọwụghụ mbọsị nwata kwufuru mmanụ ka a na-eti ihe ọ mbọsị ofu ogiri akwụ ọwụhụ mbọsị nwata wụfuru mmanụ ka a na-etinye ihe n'ọmbọsị ọ wụfuru ogiri akwụ ụmụ ọ na-akpọ ogiri akwụ ogiri akwụ bụ ihe gbacha akwụ ihe anyị na-akpọpụta n'akwụ Ọya bụ ogiri akwụ ndị ndozi ọdịnala mere na igbo anaghịzi ndị ndozi ọdịnala mere na igbo anaghị but ị e nwere ike na efubeghị ya e nwere ike ịka ya afọ ya in 500 years time to come ihe anụnwa anyị mere today maybe ị ga-afụ ya in 500 because na ha na afụfa fa because enweghị plan na that place Rochas Okorocha project o ji wee pụọ na gọọmenti only 8 years ka ọ chịrị the project will not continue all the whole project will be destroyed ebe a ka a ga-ekwubezi okwu okwu 500 years project ebe ọ bụ na 4 years project cannot be maintained eh ọ ihu na If anyị mere interrupt intercept 500 years program mgbe emere plan to change the institution in Igbo land was 500 years ago ka emere the plan to change the institution because the only people nọ n'Africa nwere a program a system of government bụ ndị Igbo ọ ndị Igbo mere institution of government in the whole world so ọnwụ na ha replace your system that means the whole africa will be replaced ọnwụ na ha replace nwu your own agaghị replace nwu ndị afrịka ndị ọzọ because isi mmiri si n'isi gbarụọ ha niile agbarụọ but anyị nwa mere intercept ọnwụ na iwe ọchị ya because ụnụnwa ndị be anyị anaghị eche uche ọnwụ na iwe ya awa meseji ị ga-aghọta ihe m na-akụ but maybe nwere ike uche ga-eruhu ndị asaịdị bikos anyị abụghị flag na-akpagharị na-akọ nonsens uche gị erughị da side anyị mere intercept bikos before us eh, enweghị ndị na-ekwu maka ọdịnala igbo ma omenala igbo gaa nchek jekwe jee jụọ ese gaa and chek ọkwa ha sịghị nga agwa na mmadụ gaa gaa chekie ma bifo ndozi ọdịnala ịma ihe eji wee kpọọ ya ndozi ọdịnala igbo ị ga-echeki godi wa eji wee kpọọ ya ndozi ọdịnala anyị nwa mere ndị be anyị ha akwụsị ịtụ ụjọ n'ihe gbasara omenala Igbo anyị nwa ya we cause the we kill the fear on the ndozi ọdịnala bụ the fear inside our people even though na some na-atụkwa dị ụjọ but at least majority of our people na anaghịzi atụ ụjọ gbasara their own culture we cause we make it happen ị na-ajụ ihe anyị mere ọ anyị nwa mere na ndị mmadụ na-agazi na-achọgharị kedu ewu did they, uh, they want to be the, they want their own culture ha chọrọ ịbụ ndị culture ha anyị nwa mere ndị igbo na-achọzi dia culture a na-erizi ji aghara aghara a na-erizi ji mana jamani a na-erikwuzi na ji na jamani rie ji na aja na tailand rie ji na malaysia ọ ndozi ọdịnala mere ịghọtara so ọ na nke abụghị na asị na asị evidence is clear bụ nka ka ahụ okwu azụ yawa okwu openly facebook go and watch our old videos anyị nwa pụtara wee kwube si na enwere gbuti backup the first popular public kwuo about omenala igbo back it up with the present science and technology of the whole world on those ọdịnala mere graduate go and look nwanne gụọ na facebook gaa na youtube is there open ọbụghị nke ịkpọghị nke a na-asị na amara mba go and check ịghọtago so ọ bụghị a na-akọ nwanne a na-eme ịkwa mmadụ aka igosi ya ebe ọ ga-ada ndị ozi ọdịnala kwa agha aka anyị egosi gị nekwa ebe ị ga-adago and iji daa ebe ahụ ịghọtara ihe unu na-achọ bụ economic benefit that's why we restricted. it. anyị nwa wepụtara economic benefit back up in culture the first people wepụtara economic benefit in culture ndị ndozi ọdịnala mechie n'ọnụ we did enwere nwere e, e, any union or, association na Africa back up wepụtara their culture back ya up with economic benefit ọkwa ndozi ọdịnala mere then we draw it back we take it back go and do it yourself anyị nwa wetara ihe and we take it back m chọrọ ihe awụf mana ihe awụf enweghị ebe ọ na-adị onye ruo orie onye ruo orie we take it back work first ọwụ na ịrụsịa irie onye ruo orie na-achọ ihe awụf ndị akpịrị ogologo <laughs> onye arụ ị na-arụ ihe ị na-erighi eh? ị ga-eme arụ ihe ị ga-eri ihe ị na-arụghị mba na ya ee eh, ọwụ na ọ gabazie agaba ndị igbo nna anyị maka ndị igbo si emenụ na ha ndị igbo ọwụ na mm, moto agaba ha agaba tren agaba ha agaba ha anaghị aba ya tren agaba ha agaba ha anaghị aba ya ka ekwere na-akwali tren aka si nsi ọkwa mmadụ na-agbanyere tren fuel na-agbanye ya mmanụ ọ gabazie agaba ịmakpute ihe ahụ bụ ezigbo ihe iche na ihe a bụ ezigbo omume ee eh? ichere ihe a bụ ezigbo omume mmadụ nọkọta na-aghọ onwe ya aghụghọ na ndị igbo ndị igbo ọ bụrụ na moto tren agaba ha agaba ha anaghị aba lukata ihe mmadụ ji amatụ lukata ihe mmadụ ji amatụ na ọwụ na tren agaba ha agaba ha anaghị aba ya ha dịkwa mma ịnọ dị ka tren ha aha ka ihe a na abakwa ndị tren den wanyị ka nke ị na-abakwara ndị tren ebe ọ bụ na edeghịcha chọọ na ihe ha na-eme ị na-eche mgbe mgbe ndozi ọdịnala na-arụzi indọstris aghara aghara na igbo ịpụtazi isi m na nwanne o tegokwenu m ji eso gị na fesbuk o na o tego ama m na ihe ọnụ na-eme nna nwanne achọrọ m isoro ihe ụnụ na-eme kịta afụgo m kịta ịfụgo gịnị gịnị ka ị so ị chọghị ije soro rụọ ọrụ ị chọghị ije soro rụọ ọrụ n'ọnwụ mgbe oge ịbịarie e? oge ịbịarie mana ihe bụ aghụghọ arụrụ ana ka ọ dị nwanne ihe awụ na arụrụ ana ka ya na ejere m ebe ahụ enwe ihe ndị asa okwu ka ha na-ekwu everyday a na-ekwu okwu a na-ekwu okwu nwanne enweghị anụ n'ebe ịfụrụ kọlchọ n'ụwa asị ọwụ oh, biznes no ndị ndozi ọdịnala pụtara were our own knowledge anyị nwere basic knowledge tinye na our own culture ka children nwee akara aka ndozi ọdịnala mere onweghị onye gwara anyị mee ya all part of our own will service because ihe a na-akpọ community service ọrụ mbadiwe we did ịkwụrụ anyị ụgwọ akwụkwọ onge dụnyere skuul nwere ụgwọ akwụkwọ ịkwụrụ e anyị no anyị erighị ụgwọ akwụkwọ anyị gbasịa mbọ pụta bịara ya sị na nwanne bịa gwa ị ga-agwa ị na-agwa gị gịnị gịnị ka na-agwa gị o onye ị na-akwụ ụgwọ ọnwa mba den gịnị ka na-agwa gị mmadụ ji aka ya tasị ya ahụfụ nnọọ pụta na-enye gị something for free ị na-asị ọ ga-agwa gị gịnị ka ọ ga-agwa gị ị maghị eso esi ị maghị edu edu eh? otu a ka esi eme otu a ka esi eme anyị nwa nọ n'afrịka must learn we must one thing is na ndị igbo nwere ihe a na-akpọ ohu ohu means at one moment at one moment to become one with the creator asị sị na onye fere eze ka eze na-eru ogwe abụghị slave ana m ekwu ya everyday ebe ndị mmadụ achọghị ịnụ ndị our people just they want to just to believe in nonsense apart from believing in reality ndị igbo enwere ihe nwee mgbe ndị igbo ji emebe anyị na selling of human being ọgwụgwọ na enwere ndị mere those things ihe ahụ just casual something rubbish ọ bụrụ igbo concept enweghị igbo concept enweghị about buying and selling of human being ohu izi ịkwanye ugwu ịgba odibo ịghọtago ịgba odibo that is to be one with the creator nwere all these things enwe ihe o nwere ime with this this your your version of western nonsense of education ya rubbish ndị be anyị nwere ihe a na-akpọ slave slave is not a Igbo language enwe Igbo enweghị slave because ha mara ihe ọ bụ kpata ndị mmadụ ga-abịazi aja were slave turn ya into igbo language na-akọrọ m nonsense olesi ma ị matara nọmbas nọmba the nọmba nọmba nọmba nọmba ịmata the nọmba ibute igbo si agụ ọnụọgụ then ịghọta ihe a na-ekwu maka ya ọjọs onye jesie pụta kọrọ nonsense jewara because ịmana na ebe na ịga na English or western education ha na-eyuzu degree educational degree to qualify somebody before eme anything but ịbịazie na omenala igbo people will just come and na-eclaim nonsense without qualification or degree asịghị m gị ga western education but at least the interpretation ga-egosi the basic level of your mindset or mentality ịghọtago so mmadụ agaghị apụta ị gaghị enyenwu basic explanation of something n'onu igbo ịkọrọ nọnsensị pụta ị na-eme omenala what type of nonsense is that is so bunkum ịghọtara so that is why ibe na mgbe ndị ochie a na-akpọ mmadụ okenye okenye okenye okenye awụghị isi awọ ndị igbo wanyị ndị igbo ji isi okenye awụghị isi awọ gịnị ka ndị igbo ji isi okenye awụghị isi awọ gwanyị ndị igbo kwuru datin bọtụ wanyị kwa ndị igbo ji kwuo onye ndị igbo mana agadi nwoke bụ okenye wanyị ha jizi wee siziwe na okenye ahụghị isi awọ wanyị that means e nwere something else ha na-akpọ okenye na ọ bụrụ agadi nwoke because a kpọrọ agadi nwoke nwa okenye wanyị ha jighị na ha sịrị na agadi nwoke ahụghị isi awọ mba ha si na okenye ahụghị isi awọ na ọwa agadi adịghị ekwu maka agadi nwoke a sị okenye that means e nwere something else ndị a na-achọ ịgwa gị but no nke ahụ eburu gaa anyị ga-ekene godo eke kene orie kene afọ kene nkwụ kene ndị mbụ kene ndị ọkwụ na ndị ekele ka anyị si eme na mbụ kenezie amadioka ya bụ isikwa ọnwa bụ onye tiwere mmọnwa na-eti e nwere ebe m gara today so m ruo ebe ahụ ndị a nwere festivals today m ruo dia I so surprised na afụrụ m mkpọ naanị 21 mkpọ naanị na-agụ dọkịta ege ntị o afụrụ m 21 mkpọ naanị so nnenne dị mkpọ naanị ka m mara ihe ndị a tinyere mkpọ naanị ebe so o ruo taịmụ taịm ruo amagha m na wọchịkwa ha taịmụ eruo ha nwa asị na taịmụ eruo na kụọ mgbịrịmgba kụsịa mgbịrịmgba dati mkpọ naanị 21 aha agba gbasịa ha meghe ụzọ mmọnwụ si ebe ahụ pụta ekụrụ egwu usoro mmọnwụ ahụ na-apụ na ajụzi onwe m ajụjụ what is wrong here ka ekwere ka ndị asị wee gbaa mkpọ naanị 21 mmanwụ agbanie ndị agbanie mmọnwụ mmanwụ esi n'ime ebe ahụ pụta mmanwụ akwụkwọ nke ndị nke ndị Igbo ha nwere mmọnwụ nke ha na-eti ọhụhụ nwere mmọnwụ nke ha dị iche mana mmọnwụ mmanwụ as long as na ọ kpuchiri mmadụ ahụ mmanwụ ka ọ bụ so mbịaba jụwazie onwe m ajụjụ this festival today very very important every year ha na-eme with bụ the same specific date amakwa m ihe the festival mean but agabeghị m before ana m aga m late agabeghị m n'oge agabeghị m early like today so agara m early today wee fụ ihe ha na-eme before dị na-ebido mbachiwazi onwe m ka ezigbo n'ihe wụ the problem na be anyị anyị ji wee mee abandon distance because mgbe agha mere datin amago m because o nwere mbọsị m jụrụ ese about 21 gun salute na na grupu anyị ndị mmadụ ekwu anything ama m ihe that 21 gun salute bụ i know what it means and ama m ihe mmọnwụ ahụ pụtara ebe aha pụtara but i was surprised na these people na-eme this thing mụnwa dị so na nwoge eziokwu anọgo m ebe a for a very long time but agabeghị m that event before but today a jọsịrị m sị ka ngagodi mara ihe ndị a na-emegodi in a way so m chụbazi onwe m nna nwanne what is wrong with us this information we pass to the next generation ndị agha ga-ajụbakwanụ ka ihe ọ bụ mgbe a jụkwa ha amata bikos a sị na onye ajụ anaghị efe ụzọ ma ọ bụrụ na enweghị ihe edebere ka i wee jụọ ese dị na enweghị ihe ga-ajụ and onye ajụhụ anaghị amakwana nke ahụ eburu so ihe nji wee mee program a today bụ na ihe gbasara ndị Igbo ihe gbasara ndị Igbo a na-ekwu okwu ya bụ na nwanne mgbe ọbụla a na-eme program gee ntị wọdụ ọbụla ịfụrụ na na-ekwu okwu ekwutewa wọdụ hapụ ihe a na-akọ kọrọ ihe ọzọ this is the problem ị gaa na klaasị ebe ticha na-akụzi nkụzi ticha sị na tata bụ tuzdee tata bụ tuzdee subject today o michael benson si na michael benson gagidere gafete na ụlọ michael jordan ị hapụzie michael benson ka ọ maka michael jordan Eh, eh. ihe a na-akpa ụbụrụ wụsara aghasa ọ distraction ka ọ bụ nwere Michael Benson ka a na-ekwu maka ọhụụ Michael Jordan n'ọnwụ na Michael Benson megidere gafee na na be Michael Jordan ọ gafere be Michael Jordan na-agafe ọ bụghị ebe ahụ ka a na-eje so ihe a na-ekwu okwu ya bụ na ihe gbasara ndị Igbo na enwere ihe ndị Igbo na-emegasị mana ndị Igbo ama ha dị value like iri ji a na-eri ndị igbo ama ha dị value ịgwa gị nke bụ eziokwu ha ama ha dị value like ihe dị na mmọnwụ a na-eti ndị igbo ama ha dị value so many cultures nọ na ala igbo ndị igbo ama ha dị value they don't know the value achịbụ na ihe ajọs ihe ajọsụrụ na-eme we just know na destiny nwere strong information edebere die ịghọtago mgbe ndị ochie ma ma modik ma harị onweghị onye na-ede akwụkwọ ihe a na-eme bụ because distant memory to keep to be get a memory all ceremony wu memory memory wu ceremonial ah, ịghọtago so to scroll something up all ceremony then ceremony a na-ekwu ekwu all through festivals get esi wee na-eme ceremony to, to keep a, to beget a memory so that mgbe ọ bụla ị you will use those memory to activate your neurons because all those memory ga-eme gị to question something once in a question your neurons will begin to break to crack to crack until you get the right information that is why they do rituals and ceremony simple now anyị si ebe ahụ pụọ anyị ejebe na ihe gbasara eh, eh, western influence na Africa enwere ihe mpost na Facebook about ndị lọya kpu wig n'isi o nwere onye nwe onye isi ojii furu onye aha onye akpụ wig a n'isi ọkwa nwunye dị mmadụ ka ọ bụ is somebody's husband so ọ bụrụ na ịwụ nwaanyị di gị pụta n'ụtụtụ kwadosi ọfụma were datin tinye n'isi ịgaghasị ya nna anyị bịa ịgaghasị ya nna anyị bịa ịgba nkịtị okpuru wig ya n'isi pụọ eh? ị na-agwa m na di gị pụta n'ụtụtụ asị nwaanyị datiz nwaanyị anụrụ andịsa n'ụlọ ị pụta n'ụtụtụ na di gị ka okpu okpudisiri n'isi na-aga ị gaghasi ya dibụbịa ịgba ya nkịta okpuru ya bụ the worst thing bụ na the british <laughs> ndị nwere isi blọndụ isi wig wig wụ isi ndị ọcha wụ symbolism of isi ndị ọcha onweghị ihe gbasara wig na na george ma ọkọt onweghị ihe gbasara wig na george ọkọt nothing no because of na these people na-ekpe ikpe that time this judge and this thing nwere blond head blond hair because onweghị ihe gbasara this wig and judicial system nothing onweghị ihe gbasara this wig and judicial system absolutely nothing these people gburu wig n'isi nna nwanne kedu ihe mere ndị a ji wee chuzuo ite mmadụ ure why. why ha ji wee chuz wee ite mmadụ ure i don't understand aghọtaghị m datin kedu ka apaga dị nwoke 40 50 years si jiri cha nnọọ disi agbada agbada oyi na disi agbada oyi disi eh, eh, George Kesi ịchụọ this man si what is the definition of George in English on Igbo ọ gaghị akọwa nwunye ị gara ị gara judge ị gara judicial school or law school or whatever this law ị gara school ya nwa bekee law nwa bekee system of education how nwa bekee judge then ị gasịa the nwa bekee judge that is law school of nwa bekee you refuse to institute nwa bekee law you institute your own whatever whatever ifile na ọ dị gị mma but to the same law he study e nwere something edere n'ime that place based on nwa bekee's philosophy and ideology he study emehie may here abide. gị anya na this thing is absolutely confusion from up and down from right to left the worst thing bụ na to make it worst ha kpụrụzie wig n'isi to impersonate nwa bekee but their skin anaghị na-acha ọcha na ikpu blọndụ n'isi nna nwanne ịhụnugo e onye ojii blọndụ olesi ma onye aha unu abinu na bọta unu ị naghị eji oji blọnd isi not possible how can you put blọndụ hair n'isi yikọrọ this is suit iyi nwa bekee mere gị certificate of lawyer ọwụwa africa mere gị african country does not give you any judgment law so how can you live in a society of africa with african culture african mentality african ideology and you use western system of education to play the judicial role against the people mgbe unu na reason why africa anaghị aga n'ihu no because of these people their mindset is not normal unu asị m nọmba because these things nwanne ọnụ ntụtụ na aba anaghị agụkọta isi ọnụ ịghọtago ọwụ na ị chọrọ iset a system institution you must write a program so people will begin to follow suit then the institution the law court the judgment should be based under this philosophy and ideology n'afrịka ha nwere different way of rules akwa ahụ iyi o resonatory to the existence of these people nna ndị a jụọ n'onwe ha ajụjụ na ọkwadịgo isi ndị isi ojii ha bụ ka anyị nwa Dis these people ọ nwere sometimes ọnwụ na a na-ekwu ndị mmadụ na-ekwu na Europe na-akụ na-aga UN na distin ọ dị m ka ndị people ruo m nso mma aha aka ntị ịghọtago ọ dị m ka ndị a ruo m nso mma aha ọra this man ji as George George bụ English name go and read what is George in English kedu ihe wụ jọji n'ọnụ what is judge in igbo language in african language in general ọnwụ na ị chọrọ ị practice western system then you practice it 100 percent ịghọtago ọnwụ jos ị na-ekele m we as an africa we are african union we are oau but your system your educational system is westernized your, your judicial system is westernized your religion is westernized what is it kekwere ihe wozi the african union de o make no sense it does not make any sense ịghọtago nna nwanne enweghị sense adịrị ya ana m agwaghị eziokwu sense adịrị so mmadụ adịghị na complain because ihe ọ sọkwara unu mekwa destiny nwa bekee sees you below human being because thinking faculty ability to reason is what standard standard makes you a human being is a standard system of thinking onweghị you don't need to convince nwa bekee to make you a human being it's not possible ọtụkwa gị claim ọ na ịwụhụ Nigeria or ịwụ Nigeria that is nonsense it does not matter as long as you, you cannot uproot these useless people that means they are better than you all if you don't have because our ability to reason with smartness all na ịdịrọ so smart to replace them to remove them that means you are not clever you, you are not all need is smart you have you must have a mathematical method to remove them period america 56 people in america uproot the whole british in us and change the system 56 only only 56 people uproot british from america 56 so ọnwụ na ịdịghị capable of changing this institution nwanne get out get out because nwa bekee can never ọnwụ onye chi ha nwa na onwe ha because ha nọ na ndị nọ na system ka ha madị smart ọwụgodi na the system bụ the most useless on earth they are better than you because that is why they are in position of power because common man mana this political power is what decide whether you die or live they know so ọnwụ na inweghị the political power they know that you don't have common sense that is absolute truth if you like you, you insult them if you like you do and anything you do in basic thinking you are inhuman because you cannot claim to be human a stupid man is ruling you o make no sense it does not make any sense ị gaghị asị because he cannot prove it that's why always if you go to the west ha sị gị but how come these people are ruling you they will ask you the question is na this man is stupid but how come this man is your president so you, you cannot convince them because enwere you don't have anything to tell you nwere you got to, because o nwere ihe a na-akpọ good is go goodness is go. ịghọtago ọ bụrụ papa that's why you get na islam they have so many ways of fighting eh, eh, religious war because good is gold samson ewu na ịmara about samson in the bible ịmara the history of samson ịghọtago ịma what samson did in the bible ịma what moses did in the bible all these people are heroes go and read the bible ị ga-afụcha the heroes what their position are in the bible o nwere nke be na alahụ ụla na-akọ gị nonsense all of them are hitmen all of them are warriors all of them even the peter even the paul all of them bụcha warriors so onweghị mgbe ị ga-apụta sị na good so goodness awụrụ datin ị na-eme with stupidity not goodness you are just stupid ọ nwere goodness so ị gaghị apụta ị na-akọrọ m ee eji gbaa anụ nne eji were efere ejikwa eme nka ee ee dede ọtụ. they eh, eh, do this they do that nna nwanne kedu ihe ahụ ka mkpara ihe ọ na-eme ihere sef akanọt agwaghị m ike ịgwa ndị mmadụ na my own president bụ onye iberibe because ọ ga-asị m then how did the man get there that means anyị bụ ndị iberibe yes na ke ka kpadịgba mkpụrụ onye how can this man get there one person how can this how is this man get there ịdị 200 million this man is not ọ mara ihe na this man amara ihe then how did this man amara ihe get there? so oh, because your brain is not working properly that's why you don't reason how did this onye iberibe get in power that means we are worst iberibe because he ọnwụ na claim, claim na anyị ma ihe this man will not get there with the egbe with the mma you, you are majority with egbe with mma iwu majority so when you don't have anything with common sense ị nwere ike prove how did this man get here either you are stupid or you the worst than you the worst than the man in the na-ekwu maka ya because onweghị ka this man ga-esi nwuga there it's not possible unless medara iberibe or ịda iberibe then so don't claim na ka onye ahụ mara ihe onye ahụ ka gị mara ihe ọnwụ na onye ahụ aka gị mara ihe o nweghị ike iwu ọkwụ onwe ya to that position but sometimes anyị na-ekele m na anyị ma ihe but onwere ihe anyị ma onye ahụ enwere ike iwu ọkwụnwe hisef into that position ma ọ bụrụ na ị ka ya mara ihe according to what you say so onye ahụ ka gị mara ihe so I don't claim what you don't have ịkụzi na ihe ị na-amaghị because ị mara ọnwụ na ndị Igbo dị smart according to the say enweghị ka ha ga-esi wee nọ na condition ha nọ the simple as abcd but ị bịa ha na-eclaim something ha na-amaghị na claim something the richest man in Ibo land cannot open mouth and talk about his own culture the richest man in igbo land the richest man in igbo land cannot make ọnụ ya talk about its own culture <laughs> the richest man so how can we convince these people how kedu na this is the, this is the question of the day kedu ka ị ga-esi convince cos charis bụ onye igbo nwere ike nụgara cos charis ka ọ na-ekwu maka igbo culture omenala igbo Epis bụ onye Igbo Ifeanyi Uba onye Igbo Innocent onye Igbo these people represent western ideologies and ndị nwaji ego na ala Igbo na-eme uvu ala Igbo going and come back ha ma ga-arụ company ma everything so they control the land and nke nwasị onye nkịtị enweghị ihe iji ị na-ekwu maka culture and the jiro common sense do you see why we have common sense even though ndị a ka anyị jide ego but at least what we offer ha ga-eche two times with their money once they hear us they will think twice but ịpụta isi this man kọschara isi ya bịa soro gị gaa n'ụlọ agha ruru onye gbuo ewu na ọkụ ọma ga-ezigbo aka ntị isi kọschara isi ya bịa ka ụnụ ụnụ ịgbagharị ya afa ọkụ ọ ga-ezigbo aka ntị oisi isi apc ka unu jee gbuo ewu na ọkọ taba anụ ọpịa pịa gị ezigbo aka ntị gaa na nke ịnọsị mgbe ada tiri gwe ịnọsịrị na a ga-eje mewe omenala na-egbu ọkụkọ na-ata ewu na-agbụ nwa sịrịsịrị ọ kpara gị aka you will stay in prison forever and ever because you don't have vision you nwere vision you are visionless you are visionless ndị a bụ ndị nwere vision ndị ndị nkịtị total ndị nkịtị 100% of ndị Igbo ndị nwere access to economy na ala Igbo none of them ha niile bụ Christians ọwụ Christian ọwụrụ Muslim ọwụrụ Muslim ọwụrụ Jew 99.9% of ndị Igbo ji ego nwere access nwere company ọwụ Christian ọwụrụ Jew ọwụhụ Jew ọwụ Muslim so kedu your plan to make these people bring that their economic benefit to your land to your people how because ha na unu na-akọ ọgwụ ihe a ma bụ na unu na-enye mmadụ poison unu na-enye mmadụ nsi, unu na-eme mmadụ okwu ọrịre unu na-eme mmadụ ju afọ unu na-eme mmadụ ọkpọrọ ihu this is what they know about you and ndị a bụ ndị nwere ike create jobs na your society this is common sense oh, that is common sense I am a witness living witness so kedu ikwere ndị ga-ecreate the opportunity so kedu ihe what are you fighting for gịnị ka ị na what are you fighting for you want a better land ịma ha na ihe na isi na isi ira bụ na mmadụ ka ibe you want a better place then ihe ahụ ị na-eme ị na-ekwu ọ dị ka that thing can lead to a better place do you think so eh? ị chere na that thing ga-lead gị to a better place it can't but ị mana one thing dị wrong with our people this is their ignorance na drive her crazy ignorance na drive her crazy that is why nna gị gwara gị sị gị idleness is the worst disease but mentally so they modify and solidify information in ihe apịrị apị for you not to worship them but you insist and worship them the same way ha sịrị gị don't take somebody's wife by force you still take your brother's wife na ọ nwụrụ anwụ isi na ọwụ ngwa ka o ruoro nna nwanne isi n'ime eri nri so ọwụzie na your brother wife mara mma igbuo your brother ka ị nwee ike ikuchi nwunye dị ụtọ na ọwụ ngwa ka o ruoro nna this no make ihe make mekiri sens ị chọrọ ikuchi nwanne nwunye gị ọwụzie na nwaanyị a mara mma igbukwe ndị ama na ikuchie ya so o mekiri sens ihe a gwara gị wụ symbolically don't do it so that it does not lead to killing your brother and take his wife but he turn the opposite then give you ihe apịrị apị for you not to worship ihe apịrị apị they are talking about your mind so if you solidify your mind in materialism you will be destroyed they give you this thing physically for memory for remembrance you turn back gbubere ha ọkụ gbubere ha atụrụ gbubere ha ewu ajụọ gị si na nna nna gị mere mgbe british bịara na anị anyị even your ancestors is doing this thing that thing gave root to invaders that opens door to invaders because that thing solidify your mind turn you to onye nkịtị if not you will know when the enemy came because you so away ala obi ndị Igbo nwere ahịa na-akpọ ala obi ala obi bụ ala obibi gị ala obibi which is the amadioha which you shall not sell asị gị don't ever change this amadioha with anything because all your land ala obi ala obibi don't sell it thou shall not worship any other god apart from me this is what they wrote in the bible ọ bụ ala obi ka na-ekwu maka ya a back bụrụ ihe happy. Happy. that thing he gave because he betrayed God the law of the land the land chase you away rejected you that is simple thing this is simple understand I, need, I don't need scientist to know these things I need him a special scientist to know that eh, once you, you oh, oh, disobey the law the prison waits you if you disobey any law in this life nwanne you are going to prison prison means isolation nna nna otu a ịja ya isi kpa if you obey if you disobey any law nwanne prison awaits you prison mean isolation are you not living in isolation today are you not being castigated maltreated are you not being seeing these things so why don't you still concentrate in the message instead of the, the messenger why kedu ihe ọzọ ị chọrọ ịma the law of life nwanne life earth is a fragile place is a fragile place is a fragile place ha na kedu ihe hụrụ ọwụ na ịma ha ihe bụ eze this eze if you don't know the meaning you have to know you must know the meaning of eze this eze juice animals as example kedu ihe animal na-eji hunt eze ha that means e eze mere ihe ọzọ omeniri ị na-amaghị kedu ihe iji ata nri o eze that means the invisible force na ha afụ anya want to show you something with the teeth ka ihe mere eze ji eme opusie ọ daa bute nke ọzọ sigarịrị n'ike why that means e eh, nwere something na-agbara gị onwe ya na-anwụ everyday ụnụ achọghị ma that day gwara m na about ọkụkọ na onu Igbo abịa ma early morning sun early morning abịa kedu ihe na-akwa akwa n'ọnwa ụtụtụ ọkwa ọkụkọ ọkwa ọkụkọ onye ọbụla bụ onye nkịtị that wants to know first thing ga-ebu ụzọ bịa n'ime ihe a na-akpọ that knowledge wee apịa ma nwere somebody nọ somewhere ya all those things are symbolically of level of mind development that first message na-abịa n'ime gị ma ọ bụrụ na ị develop bụ ọfụọ is abịa ma which is early morning sun that is ọkụ ahụ m na-afụ n'ụtụtụ na akwa akwa ọkụ ahụ bụ onye amụma ọ abịa ma ọ bụ datị ịghọtara but ihe na-agwa dis people something ọkwa na ndị baịbụl gwara gị sị gị na the same abiam aha o buru molten calf molduo a molten calf worship be ka Moses gara ibute ten commandment n'ugwu ọwụ dị kedu ihe mere they were destroyed symbolically because all these things are allegory because nna nwanne as long as there is one sun there is one moon everything happens everywhere is the same thing life is all the same thing once ị dara iwu any iwu bụla ị dara nwanne you are going to prison ịghọtago ịdagha anụ iwu ọ bụla ị dara nwanne ị na-aga nga ị na-aga nga straight ahead but ị na-agwa ndị by something mba nke ha ahụ a gịnị ka ọ na-akọ n'ihe a ọ kwefuru ihe anyị na-ekwu your life depends on this message. whether you like it or not your life depends on this little knowledge anyị na-enye gị enwere that is anything ọ bụla na-eme is useless enwere uru ọbara because you are incapable itro capable common sense common sense is the first knowledge bụ common sense inwetakodi common sense then inwezie ihe a na-akpọ ability to reason inwezie ability to reason then you can set a pace City, a direction where you have to follow ndị nkịtị nọkọta nnọọ ana gịnị ka unu na-akọ what do you know gịnị ka enwe na-akọ ị na-akọmplen na-ata ahụfụ nwanne ụgwọ ọrụ mmehie bụ ọnwụ ịghọtago ụgwọ ọrụ mmehie bụ ọnwụ afụfụ dị ndị beginning there was darkness so afụfụ is there life is afụfụ you have to create the paradise in the beginning there was darkness so the waste of water what is that mmụọ easy weight of water already there simple that is life itself that is the creation itself so in the beginning there was suffering is there so this is paradise we are talking about we have to create the paradise and this is a paradise pụọ the afụfụ if you get away from paradise you meet the afụfụ again life world is fragile asị gị keep this mouth up keep mouth edere gị sign <laughs> na look upwards always edere gị sign look upwards look upwards because this carton is fragile but to these people nwanne ịmakwana the worst thing ga-eme mmadụ n'ụwa bụ na anyị ma na anyị dara iberibe we know these things our most fundamental should be pursuit of knowledge because we have lose knowledge anyị lose knowledge because of some circumstances the thing anyị kwesịrị na pursue now is knowledge nothing more nothing else enweghịzi ihe ọzọ because we been deprived knowledge e deprived like knowledge so ihe anyị kwesịrị na-achọ na knowledge nothing more nothing else but anyị dị busy anyị dị bizi na-akọ nọnsensị akpagharị na-akọ akọrọ gbaga agbụ akọrọ gbada agbada akọ na-akọ na-akọ gịrị ka ndị gbuwara isi ndị gbuwara isi na-akọ nọnsensị 1800 ya, ya, ya, ka ndị british bịa na be anyị this 1800 igbo has been living so kedu ihe nụ mgbe ndị british bịara specifically unu na-efe ihe apịrị apị why nwa ya ji wee wụrụ mgbe ahụ na-efe ndị british nọ bụ sinsi n'ụwa kedu mgbe mere ọ wụrụ mgbe ji ife ihe apịrị apị ka ha ji bịa were anyị unu na-efekwa ihe apịrị apị today ndị ugwu abịakwa na-ewerekwa anyị ụlọ nka na-efe ihe apịrị apị onye fanne ọsọ gị si na-eme omenala ihe m nyere gị wụ taim you will go back to church or Judaism wherever you came from ọnwụ na chọọchị ka isi pụta you will go back there because at the end of the day igbugide ọkụkọ gbugide ọkụkọ ike awụghị you will go back to church <laughs> yes na igbugide ya ọkụkọ gbuo dị ọkụkọ emesi ike ya awụghị you geta ya tired onweghị ihe ị ga-afụ na aga n'ihu ihe ahụ iji ebido gbuo ọkụkọ nka na-emekwa nothing changes igbusia dị ọkụkọ you will get tired you nachigakwa azụ to church even ọ dịzie worst because imebezie mgbe aha bazie na dị ụjọ complete ụjọ that is ivin chọwazie jizọs achọwazie sef ji jizọs ọkazie njọ bikos ọ nwere mgbe ị ga-eme igburu obi ọkọ inwee fia ịgogide datin bụ bikos datin ị na-eme ị na emere ịchụ your mind ya ahụ memory so ị na-eme ịchụ ritual na-eme dịrị ịchụ ọ na esefu na ya memory o nwere mgbe ọ ga-eme omeruo o krieti efia mgbe ahụ ị sevio ịmapụ na ị chọkwa jizọs bak ọ dịzie worst that time nwere ike cause ụra gị mental issue but ụmụnna na agba ndị mmadụ destin ọdaha ka na-atịrị ha asị nwanne the worst thing na asị na anyị ga-eme wetara ụnụ asị because onweghị reason there is no reason why e ga-eji atụrụ gị asị enweghị uru ịbara anyị enweghị ka uru ịba why ga-eji atụrụ gị asị enweghị there is no reason because enweghị uru ịbara anyị so a na-atụrụ gị asị gịnị enweghị so one thing our people should know is that kedu ihe mere ndị british ju ebe na anyị ebe a ka ị ga-ebidogodi because you were corrupt ị na-efe ihe apịrị apị ị gaghị asị m na ọ bụ asị because ị gaa n'ala igbo taa 90% of ndị na-ekwu maka ọdịnala igbo na omenala igbo na-efe ihe apịrị apị so ị gaghị asị m na ọ bụ asị because if you want to know yesterday not today ihe agha na-eme today bụ ihe mee yesterday ọnwụ na ha na-ewere ihe apịrị apị Maya ya jọji ma jọji na-egburu ya ọkụkọ na ewu that means that is what they answer because ọnwụ gị nwa wụ that person den. iche na onye ọzọ is you nwanne agaghị m atachite gị afụfụ ọnwụrọ gị nọ ebe a that time ị ga-abịakwa ihe taa dị ahụfụ gị you have to collect your money onweghị onye ị ga-atachite gị ahụfụ gị so ọnwụ na ị nọkwa ihe na na-akọ nọnsensị egbu ọkụkọ na ewu a that means ọngụnwa then oh is you ị ga-anọkọtakwuru ihe apịrị apị desie na-egburu ya ọbara sị na nna gị esighị nna gị esighị nna nwanne this world is empty place ndị mmụọ ndị mmụọ nwere power ndị mmụọ is god just let's say nwanne mmụọ is god don't confuse yourself so this god created everything create goat create fowl create everything so this mmụọ cannot take it all by himself and eat eh? so mmadụ nkịtị mmadụ mmadụ ekere eke ga-apụtazi gbuzie ọkụkọ wee nye mmụọ ka mmụọ taa nna nwanne cheke n'ihe a ịta na ịghọtara ihe a na-akọ or something is wrong with you ịta na ịghọta because onweghị isi idosdo nwanne ihe emekiro sense ị ga-egburu ndị mmụọ ọkụkọ nwanne gee ntị n'ile ọnụ igbo mmụọ bụ god ịghọtago ịmụ nwa ịmụ nwa mmụọ is absolute mgbe ịnụ ha na ịgọ mmụọ ihe ọ na-eme n'iwu at one moment to become one with the creator mmụọ is god absolute god absolute god highest god e nwere n'ụwa mmụọ ihe mere bụ na ọ nọ at rest ịghọtago onwere power on his own to move anything until it changes form ịghọtara so onweghị mgbe ị ga-anọkọta buru the same ọkụkọ ọka amụrụ amụ from the same okweghị nghọta based on common sense because ndị a na-eme ya nwere common sense for them oluguru real but common sense o make your sense mmụọ na ya spirit you ị na-atụ spirit you fear spirit because is spirit you are afraid of spirit how do you remember about day before yesterday how you are not a spirit but you can remember what happened when you were three years four years eh? but you were more. how can you remember what happened 20 years ago what how I ah, joke m na-ajụ how can you remember what happened 10 years ago You more. mmụọ more na-atụ mmụọ egwu mmụọ more, have to wait at night when you off light More abịa eh? More is afraid of you More ga ga-echere n'abalị mmụọ sọsọ n'abalị ka ha na-abịa mmụọ anaghị abịa n'ehihie so ọnwụ na mmụọ dị so powerful ha so iche na mmụọ enweghị ike ịbịa n'ehihie wanyị mmụọ ga-eji abịa ọnwụ na ịgbanyụwa ọkụ n'ime ụlọ sọsọ n'ime ụlọ ka mmụọ ga-abịa mmụọ enweghị ike ịbịa n'ehihie mmụọ na-atụ ụjọ ka ị ma efu ya eh? so ọnwụ na mmụọ na-atụ ụjọ ịbịa n'abalị ka ihe ngwa na-atụtụkwa n'ụjọ na so n'abalị ka mmụọ ji abịa mana ọnwụ na iche egicha destiny odoga na awa brain is disturbing us ya yeah, just brain brain our brain na warriors ị na-aga ebe kwụrụ ọchịchịrị iche na ndị mmụọ na ebe ahụ ịhụrụ ichere ọ ihe ichere na ndị mmụọ na ebe ahụ so ụha abatụ na mmụọ ọwụ ihe ichere that is it onweghị nweghị ihe na ndị mmadụ na-akọgheri akọ na ya ụjọs mfọbi ọwụ nkọgheri mmadụ gara na chọọchị were bụgọgwụsie ndị mmadụ ndị agbanwuru that place nwere mmụọ mmụọ aha hapụ dis man ọ gakwa na chọọchị ọzọ gbagbuo mmadụ gakwa ọzọ gbagbuo mmadụ o mechasị ebe ahụ na South Africa dị na-azụ ahịa ndị mmụọ niile ahụ o gburu enweghị agba ya nkịtị asịkwa m na ọ gaghị ata ahụfụ ya ọ bụghị m kwuru ihe m na-ekwu bụ mutu ahụ nụ si ekwu na mmụọ na mmụọ aha mmụọ mmadụ aha ga-eje chụọ onye ahụ nwanne so ihe ọ na-egosi bụ na ịghọta ihe mmụọ simple ihe m ji ekwu ihe ahụ maka na otu esi wee gwa unu na mmụọ nke mmụọ nke ụjọ na-atụ unu asị na eje na arụsị nwanne arụsị isi simple chọọchị ụlọ ụka ihe m na-ekwu ya ahụ na-akpọ arụsị ụgbọ for me that na awara arụsị but chọọchị ka m were were ụjọ on level of understanding wee kwuo ihe ahụ na-akpọ arụsị wụ ụlọ ụka ọ oh, chirine chirine mean church so ọnwụ na i believe na onweghị mmụọ nọ n'ụlọ ụka ọnwụ na ibelivu na-enwe mmụọ nọ n'ụlọ ụka den nweghị mmụọ nọ ebe ahụ tu bikos anyị nọ na onwe anyị bụ mmụọ ihe ahụ ị na-aga n'ụlọ ụka ụlọ ụka aha wa antena <laughs> ụlọ ụka ahụ ị na-afụ wa antena ọwụ nke ha na-akpọda akpọ plesi ụmụ ihe a na-etinyegasịrị iro a na-eji akọtụrụ telefon ọhị na-afụ n'ụlọ ụka ha n'anya iwọchi ya na entrans ụlọ ụka ị ga-afụ na arụriri ya elu ọ dị ka tawa but enwere e e tawa nọ ebe ahụ etiri tonda protector etizi so many things n'ụlọ ụka ahịa n'afọ so nge nwa na onwe gị bụ human being wụ oscillator ka ị bụ ya na oscillator so iche na enweghị ihe na-eme n'ụlọ ụka ahụ something is happening there so all that thing na-abụ na arụsị in fact so many knowledge uche ndị be anyị adọma mma kwa dị ready to understand so anyị arụsị ahụ na-ekwu okwu the main man bụ arụsị ahụ a na-ekwu okwu bụ gị nwa ọwụhụ datịrị ọwụhụ chọọchị aha rụrụ dị so ọ bụ ngịnwa o nwere so many ingredients so many forces within you ị na-amaghị with nke nọ outside you ị na-amaghị so ọ bụghị because of na ị na-alahụ ụla n'abalị ịgbanyụọ ọkụ mba those things ihe ụmụazị ka ọ bụ ihe ụmụazị na watch movie movie movie um, Dracula na ụmụazị ọ na-atụ ha ụjọ ọwụ ya ka ndị papa anyị kara atụ ụjọ ihe mana ọwụ na ndị mmụọ chọrọ igbu na ndị mmụọ na-egbu mmadụ ta ahụ ntu wee kwuo aka gị anyị nsị na ya na-emekwara ọwụ na ndị mmụọ dị otu ahụ si ekwu aka egbusi ya n'anyị si nwere ike na-aga something ịfụ something n'ụzọ ị na-adịghị ịdị strange ịtụ ụjọ tụ ọwụ na datin na-egbu mmadụ ka anyị igbughị na ọwụ na datin ịfụrụ na-egbu mmadụ ọka egbughị ọwụ na ogbughị gị datin ọ naghị egbu mmadụ ọnwụ na ike nwere ike ị na-aga n'ụzọ asị na afụrụ ụfụrụ ọ na-agafe na berengara na ọfụ onye mmụọ ịfụrụ onye mmụọ ahụ omisie o nwere ihe o mere gị mba o metụghị gị aka o tighị gị ihe ị nwere ike ịgaghị alahụzi ụra ụjọ a na-atụ gị ụjọ a na-atụ gị hei na afụrụ m onye mmụọ na onye mmụọ etighị gị ihe o metụghị gị aka what is the fear for? then the explaining what is the fear for ebe ọ bụla ifụrụ onye mmụọ omisie gbafuo ka ihe ọ na-eme izi gwenụ fọ <laughs> gịnị ka ọ na-eme izi tiri fọ ọ bụrụ na dị onye mmụọ siri ike ọ na-egburu mmadụ na ọ gaghị emisi ọ kara igbu gị mana o misiri emisi gbafuo that means ụjọ na-atụ ya so this is ya ihe m na-ekwu ihe aba common sense anaghị m ekwu ma ọ na-eme exist ma ọ naghị eme exist mana ihe m na-ekwu for us to do this fear ụjọ a na-enye anyị nsogbu we must cover this fear ịghọtago we must dominate this fear simple and dị ka anyị marakwa n'ebe nsogbu anyị si ebe nsogbu anyị si wee pụta ebe nsogbu anyị si wee pụta wụ na we have destroyed the land anyị na-efe ihe apịrị apị maọbụ nke ndị ụlọ ụka maọbụ nke ndị omenala maọbụ nke ndị juu maọbụ nke ndị ọbụla nwanne ihe apịrị apị wụ ihe apịrị apị and ife ihe apịrị apị means that na you worship materialism we are nwanne anyị dị addicted to materialism materialism bụ ihe apịrị apị to be addicted materialism ịbụ ị na-efe ihe apịrị apị dasọ ọ ihe akpụrụ datị na akpụrụ akpụ ọ symbolically because that your mind will become mold like this thing and ọ ga-eme gị igbube nwanne gị zuo ochi gbọwa ama because ị nweghị that spiritual connection between you and the creator or you lost one direction from that place ighọ na onye ọjọọ onye ochi na onye ama which is ịnago n'iyi ịghọtago ọ ya ka na-asị mmadụ ịna n'iyi ịna n'iyi bikos iyi bụ iyi mmadụ ịna n'iyi ihe that is ihe na-adịghị stebụl a na-asị na west of water ihe na-adịghị stebụl ịla n'iyi ịlakwara na sọsụ gị ebe isi pụta bikos e wepụtara gị mee gị mmadụ na ịnakwana n'iyi egen ebụghịzi mmadụ na-asị na onye a na n'iyi asị na na ndị boy na n'iyi nye nwere nye awụ onye iberibe ọ nara n'iyi ọ lara n'iyi that means ịpụgo na line onye laa n'iyi onye pụrụ na line pụtụ nne agwa ndị be anyị something otu a ọ dị ha ka nwanne lugu ngwago ke hụrụ ihe m na-achọghị ọwụ ka mmadụ ghara isi na ọmaghị ihe m na-achọghị ọwụ ka somebody si na ya amaghị onye ọbụla na-ekwu maka igbo ịdị mma afrịka ịdị mma whatever whatever ọwụ na ọ bụghị based on this principle nwanne onye ahụ na-agọtu akọ si na m gwara gị jos market market mbọsọ ọbụla tins chenjiri homi akant na m na-asị asị kpọọ m onye asị deni day tins chenji call me a liar but ngụwa na onweghị ihu mos bia responsible of the what you do ịghọtago mbọsọ ọbụla tins chenjiri gbanwee ọtọmatikali otu ahụ isi eche call me a liar agwara m gị publicly akụrụmenazụ anything you have that your practice that magical transformation ị na-ekwu maka ya na enwere magic ga-emere chinam bụ onye asị nwanne life itself is a spirit and this spirit itself want a better place Yotago, this spirit itself chọrọ a better place to live so as long as this is the reason why this place is being created to found a common ground balance of the spirit to have rest not when in, the, in, the, in, the, in the chaos they came from as long as this thing is the, the principle mgbe ọ bụla ị na-eme nonsense you can never have peace it's as simple as that in africa nwere peace africa enweghị peace not because of ogwere onye kpọrọ ha asị no as long as life is mind ndị agha their mind the higher we overrule you last time m gwara uh, british came 1885 1884 why 1880 why 1800 why because ọ mgbe unu bụrụ ihe apịrị apị n'efe why 1800 kwa british dere the map the self 1 plus 8 ọkwa 9 eh? 1 plus 8 kwa 9 9 means ntọala ịghọtago is the judgment scale of justice that is what 9 mean 9 mean the scale of justice simple as abcd if you don't know, know it now ị na-akọ na-akọ nọnsensị akpagharị nwanne ọnwụ na ịmaghị about life ọ kara gị mma na amụghị gị amụ is better you were not born is better ọ ka mma na nna gị gbọrọ ncha gbofuo gị because ịpụta ndụ isi na ịmaghị a na-akọ ofu onye na-akọ na ndị Igbo na-ata ahụhụ na Naijiria ọ na-eme hapụ nna si ya si ebe a na-achị ụzọ nke ọzọ pụọ onye ọbụla pụtasị na how come Nigeria ga-eji wee nọdị ụnụ asị m na somebody si from Futajelo bịa na Nigeria ha erughị 3 million ha na-achị Nigeria na somebody si Futajelo ha erughị 3 million anyị dị 200 million in our own father's land ndị a na-achị anyị nna nwanne how do you want ka esi gwa m ka m ti wee kwere mbelivu destiny nna ihere ọ na-eme ihere ha dịkwa proud na-ekwu ya ee they are not Nigerians but how come they are power eh what is wrong ke how come these people juzi ọkwa ha jọsụrụ nnọọ n'ime ọhịa pụta were ọkwa eh, eji ekwuju iwe ha kwukarị ya we are Christian God created everybody we are God God God so God created them too so god created them so how god created them and give us to them as slave why how come god give us to them as slave because according to what you say na according to ihe ị na-ekwu na isi na god created them you say it god one god because you can never nweghị ihe i know about life there is only one god on this earth whether you call it because the, the, the issue here is the god itself according to let me use the common word ị kwesịrị use your own local language because all genetic principle to communicate with this onye unu akpo god that's all that's all so onweghị <laughs> ọzọ there is only one so ọwụzie na enwere something na-eme differently individually that means there is something o nwere ihe ị na-eme na-adịghị mma mere this power ji wee mee over through your own power enwere something there is something nwanne mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọ ịkọọ mangoro ị ga-aghọ mangoro ịkọ mango ị ga-aghọ mango onweghị mgbe ị ga-eme ịkọọ ịkọ mango ị ga-aghọ mango mana enweghị mgbe ị ga-akọ mango ime expect na ị ga-agọ ọka ọ dịghị possible nwanne ọ dịdaji enweghị ebe ọ na-eme so mmadụ enweghị ike ịgwa m because number one kedu ihe ị chọrọ ịmadụ ihe ị chọrọ just na na-ebi life isoro bibe what is life um, i want to drive car want to drive good, good, good road i want electricity i want clean water nwanne these things we are created by human being clean water is being created by human being electricity is being created by human being roads is being built by human being government is being created by human being so all those things gị na-akpọ good life mana ọ somebody create so dis people created this thing enwe level of understanding enwe level of society ha created before they be able to create this kind of things mana ngị nwa onye oshi iwe onye ama kiri ngwo but you want to have this thing, ị kpọrọ a better life according to you nna gị enwekwa ihe this water then drink it stream water but they are okay they have different roads they are okay they have different buildings they are okay but for you this is artificial created by somebody else in far away for you all that thing will the the the the the the opportunity or the paradise you are talking about you your own image you your own likeness even on a human being because you don't have image every if first of all you become a human being you must have an image you must replicate what you have inside your desire as a spirit you must create a desire and follow your desire as a spirit because spirit that love to live again must create a desire because life is infinite so you must create a desire to create a memory all that desire that your environment will decide the future you got to go. all that environment get decide your future simple ihe niile ị na-amụ that place all the environment get decide look at the environment anyị ọ dị ga enwere onye amụrụ hie ga-abụrụ enwere onye amụrụ na this environment ga-abụrụ gota gota bụ ịba ya ọ dịka ide mmiri sọsọ gota gota dịka ide mmiri ka a na-egwu ya egwu gota sọsọ gota moto ọbụla pụtara ebe ahụ ọtọ atị dosbin bụ na striti ka ọ na-adị nwatakịrị a mụrụ ọfụrụ ọpụta fụ dosbin na striti fụ gota na striti ọ ga-eche na ụta ka dịtịnị laif na-adị nwatakịrị ahụ ga-eche na ụta ka laif na-adị laif anọghị eziokwu nwatakịrị ha ga-eche na otu aka life dị so nwere something ga-emotivate this child for development nothing and that thing will get his or her own memory so kedizikwa ihe ya crack the brain ka i crack ga-akrakzikwa the brain enweghị nna nothing will provoke the brain enweghị but go ha these people ị na-agwa anyị something si anyị na our focus should be somewhere else ọ bụrụ ebe ahụ anyị na-eje there is no focus there anyị enwere ebe ahụ anyị na-eje anyị enwere there is no focus that place enwere focus on our focus should be in different place jos ka anyị sị na amụbeghị anyị amụ ka anyị jos kwuo na amụbeghị anyị bikos ụmụ mmadụ bụ a na-akwa mma ndụ nwa mkpi a na-eko ogologo ịmụ mmadụ is to sharpen them to sharpen them ịmụ ha amụ otu esi amụ nwa ka anyị sị na amụbeghị anyị amụ we are not yet born then let us take all those life anyị biri ebi before ka ọwụzie nọ n'ime akpa womb ka anyị nọ anyị nọ na-akpa nwa ka ọwụ na anyị na womb na-akpa nwa now ka amụzie anyị ka anyị sharpen bazie our life simple ọkwa na ịgụnyekwa dis life unu biri before asị ndụ ịgụnye <laughs> you are wasting your time because ka ihe good good are you going to count in those your past life kedu benefit so misery misery if you count your past life all misery gị ga-afụ misery after misery so ọ ka mma na iji kịta bidozie kantụbazie kantụbazie from ndozi ọdịnala kantụrụzie gabazie n'ihu because anaghị eje ụnyaahụ eje anaghị eje ụnyaahụ eje ụmụ ibe so ọ ka mma na tata bụ gboo british enweghị ha mere ụlọ british kem to wake you up from slumber which is the same mind that created America created Australia created Nigeria created Africa created everywhere all the same mind the same mind enwere two minds n'ụwa if you count nwa bekee as different count Africa as different you are just, you are just mistaken as long as it's one mind opposition must be playing aka nri kwụ aka ebe aka ebe akwụ aka nri there is reason why this life created these things so that ndị ọcha fọkụ ọpụ were ndị ojii gwụọ ha ịba ndị ojii fọkụ ọpụ were ndị ọcha gwụọ ha ịba ndị ndị china fọkụ ọpụ were ndị india gwụọ ha ịba so onye ọbụla nwere sekuriti etinyere na-efolo ịghọtago so until you understand destiny ị gaghị ama reason why africa europeans ji wee dominate africa europeans were yesterday europeans grow up 1500 mgbe unu bidoro na-eso ihe apịrị apị na-eme ihe ọjọọ dị iche iche ọ mgbe Europeans bịara Europeans abịaghị Afrịka mgbe Afrịka na ọfụma ha bịara Afrịka mgbe Afrịka bara n'ihe ọjọọ go and do your own research Europeans bịara Afrịka mgbe Afrịka bara n'ihe ọjọọ Europeans azụgo ahịa n'Afrịka for more than 100 years before Europeans azụgo ahịa n'Afrịka for more than 500 years buying and selling before Africa fog up buru ihe apịrị apị sogharịba ihe apịrị apị at the end of the day maka na ahụ but ị na-agba ha eziokwu ihe na-ewe m iwe ahụhụ na our problem enwe solution nsogbu anyị nwere solution ndị Igbo nwere a system that will cover all the whole black man on earth so ndị Igbo mmụọ ị na-achọ God mmụọ is there so ka ewu God ị na-achọkwa kedu ihe mmụọ mmiri mmụọ mmiri na na na n'Igbo gịnị wụ mmụọ mmiri na bekee gịnị wụkwanụ achọrọ m ịma ndị be anyị ka ịwụ mmụọ mmiri ọsịgo mami wọta mami wọta ka enwere definition of mami wọta onwere omini mmụọ mmiri ahụ mami wọta gịnị wụ mmụọ mmiri so ndị igbo n'ozaba ndị igbo si mmụọ enweghị mbido enweghị njedebe bụrụkwa onye okike mmụọ enweghị mbido onweghị njedebe bụrụkwa onye okike that means every source si from mmụọ every source n'ụwa si from mmụọ every source but anyị nwere ya ndị Igbo na-asịkwa ego mmụọ at one moment to become one with but it's not stable until it become Amadioha ọ Amadioha stabilized mmụọ stabilization of mmụọ amadioha was stabilize of mmụọ all the same thing ka ha but one is stabilized one is in the just stable state but all the same thing but ndị be anya aja mba ọzọ nke ndị bekee nke ndị bekee nke ndị bekee ihe ọbụla ndị bekee nwere dị mma ndị be anya everyday a na-amụ mmụọ mmụọ mmụọ ya gwara ya mmụọ nka mmụọ nka mmụọ nka but all those things uche ha anaghị eje gịnị wụ dị mmụọ gịnị gịnị wụ dị mmụọ uche anyị anaghị eje that side anyị enweghị ihe anyị enweghị ihe gịnị ka ị na-enweghị onye gwara gị ị na-amụ nwa ịmụta ọkụ mmụọ nka mmụọ nka mmụọ nka nwanne ndị Igbo nwere everything adịọ ndị Igbo only ndị Igbo can save Africa black everywhere because all ha bụ the only people ji the information of life ndị igbo ji information akpa akara aka ndị ndozi ọdịnala ji information ndị igbo a na-akpa akara aka akara aka wụ the beginning of everything akara aka wụ the beginning of everything beginning and end nwanne enweghị ha na akara aka nna m onye enweghị akara aka makwa akara aka generally akara aka generally akara aka mmadụ ịma ebe ọ na-eje nna nwanne onye ji kọmpas ọ na-efu n'ụzọ biko gps ọ na-efu n'ụzọ onye gps mba ị ga-eru ebe ị na-eje ọ ndozi ọdịnala ji na this generation nna nwanne kụna aka kụna aka ndozi ọdịnala ji akara aka ndị igbo ndị igbo ọkwa ndị igbo ndị ndị ofeke ka ofeke ndị igbo ndị a nwere aka ọrụ ya na-ekwu ndị kwere n'ihe otu kwuru otu nna nna anyị ha wee gwa anyị according to the information ha nyere anyị dị akara aka si anyị jiri ya gaba na onye ọbụla soro anyị agaghị efu ụzọ onye ọbụla soro ndozi ọdịnala enweghị ike ifu ụzọ and ọ ga-ama ihe dịka onye kere ọ ga-ama ihe dịka onye kere ya maka na amamihe ka anyị ji aga enweghịkwe onye ọbụla nwere ike irisivuzi anyị n'ụwa nobody else enweghịzi onye ga-edisive anyị again no more deceive na nwa bekee ma oji ma ọcha ndozi ọdịnala abịago na ọbịago idozi ọdịnala igbo idozi ọdịnala igbo nwanne nna nna anyị ha mere akamụ nna nna anyị ha yọrọ akpụ nna nna anyị ha mere garị kedikwe na ụdị sayensị ọwụ n'ụwa nwere ike ịkarị ka ịya e, e akpụ mm. enweghị sayensị karịrị ịya akpụ na akamụ n'ụwa enweghị sayensị karịrị ịyọ akpụ na ịyọ akamụ onweghị ịyọ akara because follow the process eji wee mee ya onweghị sayensị karịrị ya bata ị nwere ike ịmaghị mana anyị nwawo ndị ndozi ọdịnala na enweghị sayensị karịrị ya ọ bikos na anyị achọghị ịrọshi ya arọshi nwanne production production co-production ana igbo ga-awụ the largest gdp ndị igbo ga na-akụ 60 percent n'ọwụ na ndozi ọdịnala bido ọrụ gp gdp ana igbo ga na-akụ 60 percent because ihe need multiplication to multiply but ihe dị anyị mkpa obi gị ihe dị anyị mkpa nweta obi gị because obi gị aha dị anyị mkpa ọ dị kachimon because ele this foundation of economy na efu everybody agbara onye ọbụla na economy nwetụ onye ga-adị interested about this their life oz economy that's why i ji wee sị no we draw it back ịkwụrụ anyị na-ekwoku briks before and agriculture but we hold it down because people brazil jewe ebe ahụ hapụzie ihe a na-ekwu hapụzie ihe gbasara the mind the oh, oh, oh, that is the culture of the land and the, and the, and the everything tradition onye ọbụla gbaraji ejebe ebe ego dị i say no no no no no mba this is the wrong way to go we have to draw it back so enweghị onye enweghị ndozi ọdịnala kakwuchi m anyị kakwu n'ezie nụ na ihe anyị ji wee kwụsị ya bụ na ndị ochie na ndị ama chọrọ haijak ya werezie wee mere mba anyị chọrọ idozi ya n'igbo ya abịaghị ebe anyị inye ndị mmadụ ọpọtụ ahụ kere ụnụ mba ọwụghị ka esi eme ụmụ ibe so anyị ga-eje ka anyị jee mekwa ihe ndụ ọzọ dịgasị iche iche dị agha dị agha na ụdị dị agha na anyị nwabụ ndị ndozi ọdịnala igbo eji ya kọrọ ibe kọrọ mmụ ụnụ kọrọ mpụ ụnụ na ụmụ amadi ọha abịago na anyị bịara idozi ya n'igbo mana anyị ga-ebu ụzọ wee dozie mmụọ anyị dozie obi anyị nka na ụzụ nna nna anyị ha rụrụ anyị nwawo ndị ndozi ọdịnala ji nye 100% ka anyị na asị anyị ji 120% of every single information eji arụ nka na ụzụ n'ala Igbo we hold it otu aka anyị ji everything from medicine to food to industry to factory anyị ji life and direct but all these things eh, must be under culture educational system must be under culture nothing more nothing else educational system must be under culture nothing more nothing else so ụmụ ibe ka anyị jekwa njem ihe ọzọ gadoro na mma echi anyị ga-ewetakwara unu ozi anyị nwere ndị ndozi ọdịnala igbo anyị chọrọ ana igbo niile anyị ga-enwe ụlọ nsọ ala ndị igbo ebe anyị na-agbakọ na-akụziri ụmụazị anyị ihe so onye ọbụla dị interested bụ onye ndozi ọdịnala nwere ebe ọ ga na-akpọkọta ụmụnne ya we will pass information to that community ihe anyị na-eme bụ community service community organization organize yourself get 10 people then we pass down information mouth to mouth anyị achọghị information google or whatsapp our information about building any type of metal any type of industry or factory or medicine should be mouth to mouth not whatsapp so unu unu nwee 10 people organize yourself in a community then anyị ga-pass on information how to hold yourself together and move ahead as a one body as a community ọ wụrụ ihe whatsapp na ihe facebook na ihe telegram mba but ị ga-ekwe n'ihe otu kwuru dịkwanụ shọ na ihe ị bịara ime bụ ka gị dị mma ọha akpa gị jụ mba so ụmụ ibe ọ dịrụ na mma